n'omenala Igbo gbaa gburugburu famili ọbụla na-agba ha eziokwu gbaa mere n'obodo ọfọ Agbaisi ma nwoke amụtadị nwoke nwunye ya emere enyi enyi amụtara ya nwa nye ọnwa nwụrụ n'enyi n'izi na ele eji eme ala ahụ ka nwaanyị mụta nwa enyi na nwoke amụta dị nwoke na nwụ ka ama ahụ jee chineke ọtụtụ ndị na-eri egbe na-eme nwoke ọnwụ ndị fara achọ nwaanyị achọ rie ya ekpe akara na agwa ma ọtụtụ ndị fụrụ nwanne ha n'anya ha na ha ọhụụ achị ya mere enyi ka ọ mụta maka famịlị ojechine ka mụ ojechine mana depreshọn ụla nwa abụrụ na-eyide ọfọ nwa abụrụ na-eyide agodo ọjị ha ọfọ so jụọ ara ahụ jụọ ara na famịlị as a ọlọgbada ebuọ nwa ọbụla maybe nne ya mụtadị nwoke eh. nwa ya nwaanyị atụ ime mụta nwoke ụlọ eh. obodo ọfọ nwatapụ nwoke lụrụ nwaanyị ma nwụ ọmụtadị nwa nwunye ya eme enyi mụta nwa ụlọ obodo ọfọ now ihe niile ahụ ekpere ime na elu oyibo bịara lota pipụl ya na-aghọta dị ihe gbasara ọfọ ọwụwụ ihe na-aga ije ọfụdiọara ahụ nwụrụ nne ọwụdiọara enyere ọrụ ọfọ nwanne ya nwoke ya bụ ọfọ ma nwụzie eh, adọghị abụ ọfọ ebe nwanne nwoke ọ tọrọ nwoke mụtara ara accountancy jewugere ọfọ sọdẹ na kwan ọfọ nwere ọfọ obi latọ ọmọntẹ ọfọ obi latọ wụ ikiri mejọ obi latọ na-ebue ehe ikiri mejọ obi latọ ahụrụ kwado onye mụtara nụrụ um, nwaanyị ma ọ mụta dị nwoke ọ mụta nwoke nwoke ya ha nwụ emega nwunye ya enyi nwunye ya amụta nwoke ọ dị ebudo ọfọ listen ebe nwanne ya nwoke nọ na famili eh. ọ tọrọ eh. mụtara nwoke eje eh. e kpọọ ndị nze kpọọ ndị ikiri ime eje wuere nwanne nwoke ahụ fara afọ ọfọ o mere ka abịa dị asụ n'aka ala jijiri m nye for instance na ọtụtụ ndị isi owe nwere lawa na most of them adịghị amụ isi owe abịaghị ha n'aka jijie dị sekụ trut Okay, thank you and God bless you. Bless you too. Ihe na-egwe mere mbe m. My father bụ ọfọ. Kwe na nghọta. And e mere ka onye ji ọrụ ọfọ ahụ wụ somebody a mụtara e ihe. So my father eburu ọfọ ha si nna ya wụ bụ ime mana ọ bịa okenye na ndị nke ọzọ o buru ọfọ ahụ mgbe ọ nwụziri onye nke esi eni eburu ọfọ ahụ. But this man continue calling me ɛgye nan yi ɔhyɛ mu na ɔbɔ mu na ɛnwo mu dwo adu yɛ ngɔɔde ɔdɛ sɛ ma fi. repeat your last statement again. Eh? repeat your statement again. my father. Uh -huh. wo nne ya wo mbi ime mgbe nne ya wo mbi ime onye nke mere ka dị ara ji ọrụ ọfọ mhm. nwụrụ mgbe ọ nwụrụ nwe ya nwoke buru ụzọ nwụ o jee mere enyi nwụta nwoke my father ha zụrụ so mgbe that man enwere lezie anya na that family my father awụwụ bụ ime mere ka okenye nwoke nọ na that family so mgbe e na fada nwụ nwa afọ nwa afọ nwanne ya nwoke mhm. amụtadịala enyi ọkwa dị nna na ndị mara nga ụmụ nwoke na-atọ nwanne ya nwoke nwanne nwoke amụtadịala enyi amụtadịala enyi ya asụ n'aka that that man ahwie ọgbọ mmiri na oke ọhyẹ bọ mmiri na agilere afọ yi mo bia mo jọ ga ahịa ẹbi. ẹlẹ́dẹ̀ ọ̀sẹ̀ lè kọ́ ha. so which that man died. ìbàdàn àgbàdo na ọ̀chàpá yẹ. ẹlẹ́dẹ̀ ọ̀sẹ̀ lè kọ́ ha. that man ahụ ọ na ọta bịazie mgbe ejere eje mkpụrụ ọfa ahụ dọwa ya mejie ya o. ọwọ mẹlanị. mejie ya. ọwọ mẹlanị. gbaa ya jewi ya. ọwọ mejie ya o zubere. then. mana abụtazi ndị mụ mgbara ji netiv dọla onye bụtọchi bụrụ ọfọ bụ ahara ndị ndị otu ime adisi wato find out nwaanyị ma fada jiri bụrụ ọfọ ahụ dọwa maka ifela ihe kwuru ihe oge jisila m ajụ na ajụjụ a ka m kọnfam eh, eh. onye ahụ nna ya amụtara nna ya na na-ebu dị ọbọ ọgbàlẹ̀ emekwe na esiri bililo bilite pọmpụ ahụ ụmụ ọmụ ụtara nke agara aga onye nwere interest ịghọtara ọnụ ụmụ ọmụ ụtara na ezinụlọ ahụ emekwe na-esi bara ọfụ ruo ha aka adịghị ebu ọfụ ịna-adọkara na-adịda ebe in every family dọkara na-adịda ebe isi dọkara ikiri imechi diọkpara ahụ mụta diọkpara bịa ka ọ dịla aka Now my I Ya bụ ọfọ ha As you nwoke ọ Ele ya ahụ je ngọ ọnụ. Laka dị ọrịa ahụ. Ala sị la nwanne nwoke ọ they bring yeah then when they work on our family we clean family yes mana or for ọfọ ejiri ụlọ jọ ara the jọ ara ya gwadala aka yes ya mgbe ala asa awọ ọrụ eteghara ọrụ ọfọ a na-eteghara ọfọ a na-eteghara ọfọ ugboro lab mm-hmm. all once ọwasị mmadụ ka anyị jebe ọrụ anyị na a na off? You know Nilawun! Oh! Eh! Please, ana amadu na ngwa. Oge yes. Dike. Elo ya bụ owu. O tiri anya ọjọọ efere nga maka onye mụrụ nke pada. President. Ụgwọ m. Eziokwu niile anyị agbakọla ọjị wa wa wepụsa. But the honor, as far as I'm the concerned, my brother, I told you, he is our president. Only for here. Mm. Of our world, the whole our Buruburu is the president. Uh, She has called me, giving me this color. I want to give it back to him because of his position as our president. Ijo, Eshuru, Amaru, Akwad. Um, ndị kere mesịrị ọkụ agara matala aka na ahụhụ di ngọcha ọjị ọ ga-alachite bakteri ngọcha ọjị ọ ga-alafụtaba nwa amụrụ n'enyi na-ebudo ọfọ nwa amụrụ n'enyi ọfọ nwa amụrụ n'enyi na-ebudo eze abụ afọ ka anara mgba ịbara nwa amụrụ n'enyi nwere eze abụ ọfọ alịrụrụ ndị mbụ ndị ekele anyị pụtara ụwa pụgide owu owu nye ọma na nwoke ma nwa obiọma owu anyị fụrụ nna anyị ha n'aka echi mbụ chiowu gbaa nnọọ enyi nwoke chi ibe ochi ịdị ikwu ya ọbịa nye ọbụla na-echi echi ele eri eri ada echi erie ya mmanya na aṅụ ha da aṅụ ya ṅụfee ya kpana ya nna dozie dozie. onye Nna dozie. Eh, eh, ọ ga-adịrị mma na eke dịrị na ori dịrị na afọ dịrị na nkwọ ka udo dị afọ ọzọ anyị ga-anọkwa nnọọ karịa ka anyị nọrọ ya ndụ dawoke anyị ma ụmụ anyị ikwu ma ibe anyị onye isi anyị dawa aja odeji ka ya achị ya ogbo gara nnewu ọ daga mma ya ọgụdọ gba anyị ugboro anyị fere dabakwa anyị ufere chineke kere ụwa chi onye biri ibi ebiri o si na anyị na-ebidi ya fụrụ ya ka anyị bilie chineke biri igwe akụkọ obodo ka m ji nye na ọjị were akụkụ nara anyị ya were akụkụ ụghara anyị ya ka anyị ga-atị ya dịka onye nwe ụlọ ga-awụ ya anyị ga-atata ya ịfụnanya udo dịkwa eziokwu mgbe niile n'aha Jizọs Nnadozie uh, prezidenti rie owu ka ị gụrụ ka ọgwụ e ka ọ si ekwu lọ́tí ìdìbò nǹkan kékeré ẹ̀yàn kẹsẹ̀ ọ̀gẹ̀tì àdúgbòkulẹ̀ ọ̀dọ̀dì tí o bẹ̀rẹ̀ president Ibrahim Gaye. káwọn ti ń tọ́jà rẹ̀ pé àgbọ̀nrán ọdún. president Ibrahim Gaye. my president.